chineke imeela gị olise dị n'igwe kere eluigwe n'ụwa mee ka anyị niile si n'elu akwa dị anyị dị iche iche wee kụnye n'ụbọchị taa na aha jizọs kraịst bụ onye nwanyị amen ọ bụ mbụ maazị bo nwaafọ igbo kajara kaja onye nkụzi asụsụ na omenala igbo ọ na-abụ ewu na-eme igu igu a na-eme ewu ya mere eji si onye ọbụla ịhụ na-agba okwute maọbụ onye na-atụ iche ya kpachapụ anya ka ọ hapụ ịtụ ọ bụrụ na ọ tụọ ya n'ime ahịa eleghị anya ọ ga-atụta onye nke ya ya ka o ji dị mkpa ihe ọ bụla anyị na-eme n'ụwa anyị ga-akpachapụ anya inji na-ekwu ihe a bụ ile anya ọtụtụ ebe gọọmenti ma nke etiti ma nke steeti na-alụ ihe ga enye ka ndụ dịgharịa ka ndụ anyị dịkwuo ogologo ha ga-enyere ndụ aka mana ndị isi ya bụ ogbu ndị amaka ekwu ha esi ebe ha si eme gịnị tisaa ihe ndị a mebisie ya mgbe ụfọ ọ bụrụ ka e wee kọtọọ gọọmenti nọ n'ọchịchị oge ahụ mana ihe anyị ga-aghọta bụ na ụfọdụ ihe na-eme ya eme ha sị na gọọmenti mere ogwe mgbe gọọmenti na-alụ ọlụ ọlụ dị mma ọ bụ eziokwu na ọ bụ mba ojii ka anyị nọ n'ime gọọmenti na-alụ ọfụma a na-ekene mana ileruo anya hụ na ọrụ gọọmenti na-alụ bụ ọrụ o kwesịrị ịlụ iji wee lekọọ ndị ọ na-achị mana n'ihi ihe dị otu a dịka na-adị anyị ka sọsọ ihe na-eme na mba ụwa ndị ji ego ndị mepere emepe na ọ bụghị mba afrịka tụmadị mba a na-akpọ naijiria ihe na-ekwu bụ na ile anya ịhụ ọtụtụ ebe a na-ezere mmiri na anwụ nke a na-akpọ ụlọ ebe a na-ezere mmiri na anwụ nke a na-akpọ bus na n'olu bekee ihe eji wee ruchichie ya gbamgbam eji wee kuchie ke ga-abụ na ọ bụrụ na mmiri zobe ndị mmadụ nọrọ ebe ahụ na-eche ụgbọala ha ji eche ebe dị iche iche mmiri agaghị ama anwụ agaghị ama ha nwara mmadụ chineke kere na-amaghị ma ọ bụ nhụju afọ site na mmanya na-abanye n'anya ka ọ bụ ahịhịa nna ha nke bi n'ime ọhịa ọ bụghị nna m ọ nna ha bi n'ime ọhịa mmadụ chineke kere lechaa anya ihe ọ ga-eme bụ gịnị oje fopụsịa mgbamgbam eji wee kuchie ụlọ nche mmiri na anwụ jiri gaa ree ya bụrụ ha niile ọ gaa ree tinye ego ya n'akpa were ṅụọ ọ mkpa o nwere ụbọchị ahụ n'obi ya ọ na mana ebe kwana orukwa eche hụ ya o kurie chọwa onye ga-enye ya ma onwe onye nyere ya ọ nara n'ike ọ hụ na ike onye ọ chọrọ ịnapụta na onye ahụ siri ezigbo ike o were mkpọ nke a na-akpọ egbe were mee gịnị were napụ onye ahụ ihe o nwere n'ike onye anya na ọ gaghị enwe ire n'ehihie ebe ndị mmadụ na-agafe o ruo n'anya asọ kụwa kpọmkpọm nọ n'ụzọ ndị mmadụ dị iche iche ka ọ bịa zuo ha ori wee nara ha ihe ha nwere n'ike mana onye a bụ onye jere arịa gbamgbam eji wee kuchie ebe ndị mmadụ na-ezere mmiri wee ree ya n'ihi anya chefuo na nwanne ya nwere ike ibekwa n'ebe ahụ a na-eche ebe a na-eche ụgbọala mmiri amalite onye ahụ nọrọ ebe ahụ zere mmiri mana n'ihi efopụchana gbamgbam ahụ wee ree onye nke aka ya maọbụ onye akụkụ ahụ ya bịa ebe ahụ ọ gaghị nweta ncheta nke ọbịa maka gịnị ka ọ ga-eme ọgbanyere mmiri mmiri a nwakasịa ya ahụ mmiri etie ya ụgba maka na ọ bụ gịnị onye na-eme ihe ya tụgharịa ya maka na ewu na-eme igu igu a na-eme ihu ewu ewu jide igu na-ata mgbe ọbụla ewu na igu ọtagide igu tacha nwere ebe ọ na-eme ọtagide igu ahụ ruo afọ ọsịsa abụrụ ihe ụgwọ ọrụ ya otu a ka mmadụ dị gaa n'ime obodo ịhụ ndị mmadụ arụcha ụlọ akwụkwọ ha eme gịnị ihe niile etinyere ebe a ka ụlọ akwụkwọ ahụ were na-aga n'ihu ka ụmụ akwụkwọ ahụ wee ahụ adịghị mma maka na onye ọbụla na-agụ akwụkwọ chọrọ ebe ahụ ga-adị ya mma ọbụghị ebe ahụ mgbakasị ọbụghị ebe ahụ okpomọkụ mmadụ chineke kere na-agaru ebe ahụ wepụsị ihe niile ahụ etinye n'ụlọ ahụ iji wenye ndị mmadụ aka ụmụ akwụkwọ na-agụ akwụkwọ ebe ahụ ọtụtụ ndị na ihe ụmụ ha na-agụkwa akwụkwọ ebe ahụ ụmụnne ha na-agụ akwụkwọ ebe ahụ ikwu na ibe ha na-agụ akwụkwọ ebe ahụ kedu uru ị nwetara na ya na ị ga-eme ka ụmụakwụkwọ na-agụ akwụkwọ ka ha nwee ihe ga-eme ka hapụ inwe itinye uche na ihe ha bịara enwe ahụ mkpakasị onye lụchara ebe ndị mmadụ na-anọ maọbụ ebe na-anọ tinye ya ofe ikuku were ofe nke ikuku tinye nke a na-akpọ fan ka ndị mmadụ wee nọrọ ebe ahụ wee mee gị ụmụaka ka a nọrọ ebe a wee mụta akwụkwọ ka ahụ jụọ ha oyi ije kpapụ ya buru ya jee ree kedu ihe ihe ị na-akọwa gịnị bụ uche gị ego one ka ọ dị oke ga-erete irechaa ya echikwa otu ahụ ị nọ ka ị ka nọ onwe ihe mgbanwe ọbụla dị n'ime ndụ gị onwe ihe ọbụla bụ ihe mgbanwe dị na ndụ gị ị sị na ọ bụ ndụ ka ị na-ebi na ị na-ebi ndụ ọma ma chetakwa na ewu na-eme igu igu a na-eme ewu maka na ewu dina n'ala n'elu ọkpụkpọ ya ka o dina ọ bụghị nke maazị bi oge o jiwe dina ya mere o jiwe dị mkpa ihe onye na-eme tupu ị na-apụ ime ihe ọ bụla ị na-eme ka ị nee n'ihu ị nee n'azụ ichee n'ihu ichee n'azụ ịgbakọ ọnụ ọ bụ ya bụ na mmadụ isi gbakọrọ ya ahụ tupu ị na-eme isi na ebe ụmụ akwụkwọ ga-agụ akwụkwọ na ha ekwesịghị ị na ebe ahụ ije fopụsịa owepụsịa ma ọ bụpụsịa ihe niile maọbụ ụfọdụ ihe tinyere ebe a were tinye ego gị akpa gị wee mee ihe dị gị mma ụmụaka gị ebe ka ha ya nọ eje na mba ọzọ ndị e meziri ọfụma kwa ya ndị na-ereghị nke ha ndị na-akpụkpụ e, e, e, elu gbamgbam ha na-akpụkpụ gbamgbam were rie wee mee iji nke gị ahụ ire wee mee ma ọ bụ na ego adịghị ha mma ebe a na-eche mmiri ahụ ị na-akpakọpụsị ije ebe mba ọzọ mmiri zobe ị na-eche ụgbọala iji aga ebe ị na-aga ịlakpụrụ ebe ahụ ọ bụkwa ndị nke ahụ fopụsịrị gbamgbam eji wee rụchie eh, ọdụ ebe a na-eche ụgbọala dịka isi wee fopụsị ya nke gị nke dị n'obodo gị maọbụ nke dị n'ebe ibi kedu ebe ị ga-anọ wee chere anwụ na mmiri ma ha malite ọtụtụ mmadụ anaghị eche azụ ụfọdụ na-eme ha eche ihu anaghị eche azụ ọgwụ na sọsọ ihu ka ha na-eche mana ihe ọbụla mmadụ na-eme n'ụwa nwere nwere ụgwọ ya mere eji sị ha tụkwana okwute n'ime ọma ahịa biko maka na ịtụ okwute n'ime ọma ahịa o nwere ego fechapụ ọwụ n'elu isi nne gị tụwa ọ bụ n'elu isi nna gị tụwa ma ọ bụ n'elu isi nwanne gị nwoke ma ọ bụ nwanne gị nwaanyị ma ọ bụ ikwu gị ma ọ bụ ibe gị mana ọ gaghị tụrụ okwute ahụ mana onweghị mgbe ibu n'obi ka ọ tụọ onye akụkụ ahụ gị mana dịka ụwa si wee dị ihe nke ụwa ebu ya ọ bụrụ n'elu onye akụkọ ahụ ka ọ ga-eze n'ezie mgbawa agwa ha ya anụziwo na sị gị na o nwere onye nọ n'ime ọhịa okwute sikwere elu si na bịa mee gịnị bịa zee ya n'isi mmemme ya chaa ị na-eti chi ga-egbuo gị chi ga-egbuo gị ọgụ gburu onwe gị chi ga-egbuo gị ọgụ gburu onwe gị maka na onye kpatara nke ahụ si gịnị mgbe ya emee gịnị ya bịara ya oriri hmm? ọ bụ ya ka ụwa si wee dị ihe ọbụla anyị na-eme ka akpachapụ anya ihe ọ bụla alụrụ ka ewenyere ndụ anyị aka ọ bụghị njọ onye lụrụ ya ikekwe ọ bụghị ya nwa ga-abịa were ihe ahụ wee tinye na ndụ ya ma ọ were ihe ahụ ka ihe obi obi wee rụọ ya ọ bụ gị nwa ọ bụ ikwu gị ọ bụ ibe gị kedu njọ dị na ya ụfọdụ asị na eh, a na-achọ ka emee alụọ ihe eji emepe obodo ihe dịka ụlọ akwụkwọ ma ọ bụ okporo ụzọ ha sị mba na a ga-enye ha ego tupu a na-arụ ya kedu ka a ga-esi nye gị ego tupu arụọra gị ụzọ ụzọ gị nwa na-aga gọọmenti na-alụ ụzọ ahụ eleghị anya ọ gaghị abịa ebe ahụ n'ohu afọ na-abịa abịa ọngụnwa asị ka etinye ọkụ latrik tinye gasịa e, osisi ma ọ bụ ihe akpụrụ akpụ eji wee na-ewere eriri ya eji ewego ya n'elu ịjụ ma ha ga-akwụ gị ụgwọ a ga-akwụ gị ụgwọ ala akwụọ gị ụgwọ ala na ihe a chọrọ inye gị ihe a chọrọ iji mee ka ndụ gị gbanwee iji wenyere gị aka achọ ka a lụọ ebe a na-azụ ụmụazụ maka e, ihe dịgasị isi iche ọlụ aka dị iche iche esi na tupu a lụọ ya na a ga-ahụ ụmụ okorobịa na ebe a maka gịnị onye na-alụ ihe ahụ ụmụ ya na-abịa ebe mba onye na-alụ ụmụ alụ chọrọ ịlụ ụlọ akwụkwọ ahụ ụmụ ya na-abịa ebe ahụ mba onye chọrọ ịlụ iro okporo ụzọ ụmụ ya anaghị abịa ebe ya nwa anaghị abịa eleghị anya ọ gaghị abịa ebe ahụ tupu tutu ya anọcha ndụ n'ụwa nwụọ onye akụkọ ahụ ya eleghị anya agaghị aga ebe ahụ ọ gị nwa na ndị gbasara gị na ndị akụkọ ahụ gị kedụzie ihe ọjọọ dị na ya esi na a ga-ahụ gị anya ahapụghị aha ma alụghị alụghị ụlọ akwụkwọ ahụ onye ka emere onye ka ị mere ị mere onwe gị ụmụaka ga-agụdebe n'akwụkwọ ha eje ebe ọzọ ntaramahụhụ adị na ya ya bụ ihe anyị kwesịrị na-atụle tupu ọtụtụ agwa anyị na-akpa anyị na-akpa ya gọọmenti mee ọfụma ka a sị na ha gbalịrị ọ bụghị obere nke ha mere eme ya chọọ ka anyị were aka ya tisaa ya tọkasịa ya pụtakwa echi sị na gọọmenti onweghị ihe ha na-eme mụ nwa ebe a nọ ebe a mmadụ mee mmasị gị na imere gịnị na imere nke ọma ime njọ akwụkwọ gị na imere nke dị njọ mana ọ naghị adị m mma mmadụ na-eme njọ na-eme mma o mma esi na ọ njọ ka o mere maka onye ọbụla ịhụ n'ụwa nọ n'ụwa anyị hụrụ anyị nọ o nweghị ebe ọ dị njọ site n'isi ruo na ngwụcha o nwere ebe ọ dị njọ nwee ebe ọ dị mma onwe onye na-adịcha mma na ihe niile ọ na-eme nwe onye na-adịcha njọ na ihe niile ọ na-eme hapụkwa ka anyị si ekwu ihe m chọrọ ịgwa anyị bụ onye ọbụla na-eme ka o megide nwanne ya na ihe bara ya uru echetakwa na gị na ewu dị na n'ala n'elu akpụkpọ ya ka o dina maka na igu na-eme ewu na-eme igu igu a na-eme nwere ọ o nwere otu ilu nne m na-atụ ọsị ajụna ha m ibe na nkwụ isi afọ ya mmanụ mmanụ ngwanụ otu a ka ọha m n'ọnụ ka ọhịa dịwa ka e nwa ama ụbọchị nta achọọ na owere nchi daalụkwanụ ka emesịa n'o